n'ime narị afọ ole na ole gara aga anyị nwere ezigbo ọganihu n'ibu agha megide enweghị ahụike nke ụmụ ọrịa mana nso nso a otu ọrịa ọhụrụ na-ebute ịta oke ahụhụ aha ya bụ ọrịa AIDS ruo ugbu a enwebeghị ọgwụgwọ ma ọ bụ ọgwụ maka AIDS ma e nwere ihe ndị dị mfe ma dị ire bụ otu anyị ga-esi chedo onwe anyị dịka ị ga-ahụ n'akụkọ m ga-akọrọ gị ugbu a o mere n'ime otu obere ụwa nke anya na-adịghị ahụ ụwa ị ga-ahụ naanị ma i jiri onyoko ụwa ụmụọrị n'ụwa ụmụ ọrịa dịka ọ dị n'ụwa ụmụ mmadụ e nwere mara n'obodo ebe ọrịa na-ebi ma ọ bụ ebe ụmụ nje ọrịa na-ebute ha n'ihe akụkọ anyị ndị enyi m malitere n'obodo a kpọrọ ala nnukwuru ọrịa onye isi n'obodo a si n'ezinụlọ ụkwara nta were ọcha e nwere ezinụlọ dị ọtụtụ n'obodo a ọrịa nkwarụ ahụ akpata ịba ịba ọcha n'anya ọrịa mmekọrịta nwoke na nwanyị ehie na ọrịa nsị nwanyị n'ezie e ezinụlọ afọ ọsịsa afọ ndị a niile gara aga bụ afọ oke ihe ọjọọ nye nnukwu na ọrịa ụjọ ji anyị niile ekpochapụla otu n'ime ezinụlọ a na-asọpụrụ bụ ọrịa kịtịkpa nchọpụta achọpụtara ọgwụ mgbochi ga-emegide ịdị ndụ ndị ọzọ dị ka ọrịa mkparụ ma otu ụbọchị otu onye ọbịa bịara rịọ ka ya na onye isi kpaa onye ọbịa ahụ na ichie ụkwara nta nọrọ abalị niile ịkparịta ụka ezi ụmụafọ ala nukuru n'ọrịa unu abịala em unu ewela iwe ee a na abịala na obi ikpe ichie ụkwara nta onye obi ọjọọ ya mere otu onye n'ime ọrịa dị kachara egwu ndị ala nnukwuru unu ọrịa ọrịa juru unu ọrịa dịrịkwa gị anyị gbakọtara ebe a ikwu gbasara ụzọ tara ọchịchị anyị ga-esi megide atụmatụ ụmụ mmadụ ha n'ihi na ha na-ebu agha megide anyị ụmụ mmadụ site na mgbasa ozi ahụike na-akpa nkata ikpochapụ anyị ma egwu atụla unu ọgwụgwụ nsogbu anyị dị nso n'etiti anyị n'ebe a maka ọdịnamma ụmụ ọrịa na ọdịda nke ụmụ mmadụ bụ eji nnakọ ọrịa onye ike mbibi dị nwe n'ọrịa ee a dịrị unu abịara m ebe a idebere unu ike m ụmụ mmadụ ga-akwụrịrị ụgwọ nsogbu ha butere anyị dị nwe ọrịa AIDS okwu a bara uru dịkwa mma mana ihe anyị chọrọ ugbu a bụ omume ọnọdụ a dị ugbu a ga-emebi ihe ezinụlọ m nwere naanị mmadụ ole na ole ha na-enweta ọrịa nkwarụ aghọtara m otu o si emetụta gị mana nkwụsị ihe niile dị nso tupu m akọrọ unu ihe m chọrọ ime ana m akpọkwa ọrịa nsị nwaanyị ka ha bịa nyere m aka mụ na unu ga-agbakọ aka mee ihe dị egwu ndị enyi m jidere m nke a nke a bụ ezi nkata m kpara otu anyị ga-esi eme ka ụmụ mmadụ ahụ ka anyị malite n'otu m ga-esi banye ha n'ahụ nke a bụ site n'ọbara n'ụzọ mmekọrịta nwoke na nwaanyị n'ikpeazụ site na nne banyere nwa ya n'ụzọ ọbara bụ na mmekọta ọbara onye nwere ezi ahụike na ọbara nke onye mmebirila site n'ihe ndị eji adụpụ ahụ dịka agụba ndụtụ mma dị ọrịa AIDS enyi m anwụnta ọ nwere ike inyere gị aka ibufe ụmụ mmadụ nje ịba ịdị uchu gị masịrị m otu ọ dị mmadụ enweghị ike ibute nje e site n'aka nwụta. ma e nwere ụzọ ọzọ mmekọrịta nwoke na nwaanyị mgbe mmadụ nwere mmekọrịta na-enweghị mgbochi ya na onye bụ njem onye ahụ enyela m ohere ibuso ahụ ya agha ama m na a ga-atụkwasị unu obi ọrịa mmekọrịta nwoke na nwaanyị ịhụ na ibuso agha ahụ araghị ahụ ịma nnọọ nke esi ekwu okwu ogologo akụkọ mana enweghị ihe ọhụrụ dị n'okwu ị na-ekwu ozugbo ị banyere mmadụ na gịnị ka ị ga-eme ekpebiela m na mmadụ ga-adị naanị site n'ike dị n'arụ ahụ ya ịzụ onwe ya iji maatụ enumara ọbara ọcha dị n'ahụ ya ga-agagharị na-eburite nje ndị ọzọ imebi ike ọnụ ahụ bụ ihe m mara anya ya ngwa ngwa m bibiri ha mmadụ agaghị azụli onwe ya n'ezie nchedo ime ahụ dị ike nrọ ị nwere ike isonye tinye onwe gị nke ọma n'ime ya ma butere ya ọnwụ n'oge na-eteghị aka ma ọ bụ n'ogologo oge ndị mmadụ ga-asị na ọrịa AIDS akpọrọla onye ọzọ ma n'ezie ọ bụ n'uwe mmeri dị nwe ọrịa AIDS mmadụ bụ onye kpọrọ onwe ya ọkachamara achọtabeghị otu e ga-esi akwụsị gị n'ezie naanị ụzọ a ga-esi ezetara ya m bụ na mgbochi mgbochi mmadụ ekwesịghị iji ngwa ndị eji epepe ahụ ka ejirila mbụ ma esighị ya esi ọ bụrụ na ha ga-enwe mmekọrịta ha ga-ekwe naanị onye ọ bụ ha na ha ma ọ bụ jiri rọba mgbochi ngwa dị egwu ma n'etiti mụ na unu ọ dị ka ụmụ mmadụ a ga-enwe ike idebe iwu ndị a dị mfe mba mba mba mba ndị ala nnukwuru nnu ọrịa ha ghara inwe okwu ọ bụla ikwuru taa gbasara mgbochi ga-esi n'obodo a pụọ ngwa ndị enyi m ka unu niile nọrọ na njikere afọ ọsịsa ga-akpa unu mgbe ahụ anyị ga-enwe mmeri m ga-abịa ugbu a ọrụ dị ugbu a mụ na gị enyi nzukọ ụmụ ọrịa ndị a dị mkpa eji aka na ịma ihe ị ga-eme iji gbochie nje et gbasara ndị ọzọ nọ gị nso ozi a ya na ndị enyi gị na ndị ezinụlọ ka ha wee zere ọrịa es anyekwa ndị bụ nje ahụ nkwado anyị gbakọta aka ọnụ anyị ga-egbochi ntụgbu et onye dịrị nkọ karịa et ka ọ bụ anyị